Marlo menyentil kayaknya. maka mandi gue ke gue friends. Ihe mere m ịma ihe wuche obi gbasara nwa onye isi ya ahụ. Prince a ebutere anyị ihere n'ụlọ. Gịkwa isi? afuduma ziatụsi um masị mma mpaghajisi gụrụsi ezigbo ụlọ n'obodo a ọsọ nwa onye isi nọ n'obodo ga-eji butere anyị ihe na mbe aka ma dị ya biko nna m na-ajụ ajụ nna m ka ngwa kele gị ọkụ ịma na prịnsị bụ nwa gị nwoke nke izizi ọkụ ịma na ihe ọ bụla o mere n'ezinụlọ ndị mmadụ ga na-elenyere é anya assim. na-asị ka é ihe igwe kwuru gbasara ukwu a ada ndị Igbo na-abụ a na-asị ajụsịa onye m ajụ onye na-ama Prince nwaanwa anụbatara anyị onye isi nwa onye isi mụ na nna m onye ihere ka ọ anụ abịadịza achọrọ m ihere chọọ m ihe ga-ete m nwunye n'akwa biko ebe nke m nwa onye isi biko kwa o siri biko na ugbu a hmm, 시간 안니시에야 에? 흠, 태사만 하나 가야 돼. 정말 Alame. Ọ̀nà ẹ̀rọ ìdí ẹ̀kú màtà. Ìmọ̀kànnà kí ni mo ní yóò? Nnukwu ihe ụra gbara mmiri m ọdụ. I think that's what we gotta do. Oh, hell. Esse aqui não pode ficar barato. Que é isso, pá? Hum? Agrada, mamãe. hapụ m aka nwa chọrọ ịla anọrọ onwe m ugbu a chọrọ m ịla anọrọ onwe m prince ama m maka iji ụwa ka imecha ọkụ ya ọkụ ya ọnụ n'ụgụ gị tomato jos gị prince gwanụ m okwu nụ ada ịmachakwa na ọ maka ya ka m na-eji gaa na-awụ m n'ala na-awụ m mm. <laughs> prịnsị ma ihe nwere echebuzina onwe gị mana agwago m nna m ọ gwara m nna nna ya wesị na ebe ọ bụ na ebe ọ nọ ka obi gị na gị na obi anọchie eziokwu ka m gwara gị ka obi na-adị mma ada nwanne m nwanne m obi nwanne prins prins ihe mere na n'ụwa ejirila m obi m si na nga na-eme ihe ọwụla ga na-eme ka obi dị gị mma n'ụwa hmm? achọpụtara m na gị dị na nwatakịrị nwa agbọghọ ahụ ebe ọ dị otu a achọrọ m ka ị lụwazie ya ka anyị marakwana m isi ọ ga-ajụgo oyi hmm? nna ya bụ na ị kwetara na m ga-abịa iwe eh? lụọ ha ya alụọkwana gị onye ọbụla ezuru ike eh? eh? ịnụ ihe mmadụ aga ga-ahụ n'ụlọ bịa dịkere ha ụka maka ka ụka okwu ka ọjọọ cherekwe cherekwe otu ihe ha nọọ toche nnọọ macha mma nwaanyị nwe ihe mgbe nwere uru ebe a nyekere akwa m nchie gị akwa akwa ọcha m na-acha na-acha ka ọlaedo edo nchie dị ọtọ ka ịsa iwere aka aka chinchi aka enwe aka amụsụ sachuoro m akwa awakwa nke i mere ya ka ọ bụrụkwa na ama ama awakwa na ọzọ ma gị nwa onye nka amaghị m ihe ụnụ na-arụ na palas amaghị m ihe ụnụ na-arụ amaghị m ihe ụnụ na-arụ chaa obere ozi mmadụ ga-ezi unu mmadụ enweghị ike izi unu ozi ka unu meta ihe ahụ ọfụma kedu ụdị mmadụ n'obodo unu achọkwa ịlụ di ee agwasịkwana m iwe wene m ọ bụrụ nke ikwu ya ka ọ bụrụ egwuregwu kwụsị iwe wene m na gịnị o ka m gbaba egwu ka tebe ego ka m nwere na nzi gị ozi nwere ike ime ihe m ziri gị ọfụma ọ dị ka ị mara na ọmụ ga-adị iche ji bụ akpa gị na na bụ na ebu na afụdụ ji eri nzie gị ozi ime ihe m ziri gị otu masịrị gị ịma mweda anya na ana wee mee nke i ya ka ọ bụrụkwa gị ya bụ ka ọ bụrụ gị na ama ha ama ụnụ anana ihe nna gwa unu ụnụ anana ihe nna gwa unu ụmụazị a e, jide ya bụ gbaghara gị na gbaghara ugbukwu onwe gị ezi ụlọ ozu nwere ike imetụ onye na-asị mgba biko biko si na ebe a pụọ ndo ee agbasara m ndo mbọsị ọzọ na-arụ ada ya anụ n'ụlọ ọgwụ iji asị m ndo biko si na ebe a pụọ ka m fụ ụzọ ka m kụrụ ezigbo ikuku Adanna ga-egwe ihe gị na ahụ ụmụ mgbe ka a na-akpa nna m ụmụ ụmụazị odibo na-akpasu mmadụ iwe n'ụlọ ị nwere ike izi ha ozi ka ha mee ya otu isi gwa izie ha ozi ha mere onwe ha ihe masịrị ha na mma ka anyị dị mkpa hmm. kedu ihe anyị ga-eme ugbu a nna m nkịta ka ịbịa ime m ga-esi ezigbo ụtọ ụtọ isisie ntinye ọgwụ ka ọ jee kpata isi na nwere ka ha bịa na ha bụrụ ya bụ nye ngwa ụnụ ahụ makwa na nweri nne ya n'ebe a ma n'ụzọ bulerukwa enyi ya n'ụlọ bifo nwere ha dị anwụ okwu agwụ nwe ihe ọzọ aka na ada jizọs na-eri dị nsọ ọgwụkwa ị chọọ ka anyị tinye aka n'ihe ọjọọ maka na ya chọọ ka nwanne gị nwoke bụ prince lụọ nwa lebe ụwa bụ igbu mmadụ ihe ndị bekee na-akpọ ya mọda kedu ihe prince ga-eme ma ọ lọta ihe kenke bụ ka ihe ọ ga-eme ọ nata obere akwa obesi akwa ọnọdụ kenke bụ ka ihe ọ ga-eme onye ọ na-enweghị uru ọba onwe ihe mere ya nwere uru ndị aba obodo a na onwe onye ha ma onwe onye ha nwe onye ya jụ ese ya na ya ya ahụ hụ na gị soro mkpa ya ka anyị mee nne ma na-emekwanụ ngwa ngwa anyị achọ ọdachi anyị mee ha tupu pres anata ka ịgbarụkwa mmiri nna m kwuo n'okwu enwekwere ihe ya kwuru enwe ihe dị na ya ọkwa n'eziokwu ga-ekwuru ya ga-achọta otu onye nche ziga ya ka ọ ga kpọọ ha abịa n'isi isi ụtụtụ bifo ọ na-akụ elekere isii na ọkara ha erutego hmm? anyị marazie ihe anyị ga-eme hmm. ga-akpọ otu onye nche izie ya ije nwoke m nwanne Obinna ọ dị ka nwere ahụ ọnụ m eruola uhuruchi ọma ewu. nna ụwa ahụ ọnụ onye ka m na-anụ olu ihe nwanne dị ụtọ obi nwa m nna m ị bịara obi zụtara m redio asị onye hụrụ ọma ji nwanne ya onye mere ihe ọma mekwere onwe ya nke onye na-eme dị mma gajere ya ọ dịra emere ya kwubi ebe a e, e, mena e. peteri frọmpanya anyị kwụbịa nga ugbu a panya n'ihi ndị nna-aza peteri ma ụmụ agbọghọbịa panya ndị a na-ejikarị abịrịka emeghe oriri ọsọ oji oji ọma bịa. ha nwụ ndị nchekwa ego microfinance bank sọwụrụ ego anyị nwere gị eweta ya nye ha ha echekwara gị ya obi na-arịa nshi mgbere ego m nwere gwere gwetara ka ogbe chekpala m ọ bụ nga gaarịọ charịrị ya m na-arịọrọ ime ahịa anwa nchacha mmadụ egwere egwetara Grand-papa, je suis ici, je suis changer l'argent. Tu veux prendre l'argent? Non, moi, beaucoup d'argent, je vais changer. Ce n'est pas problème. Mais tu ne veux pas accepter. Jide nga jide nga jide nga jide nga jide. Ọ sị na ego gị nọ n'ezigbo nchekwa. A ga-enwekwa ọmụrụ nwa n'elu ya. Obinna, ngwa na chi ghọgbu m Nna nga gị nwi. Aga m ịla gị nwi. Alamadụ ka ịkpara nwaanyị bịawa n'ụlọ m Papa, il ne veut pas accepter moi changer l'argent, toi. C'est beaucoup de problèmes, n'est-ce pas, moi Tout connaît est-ce que je parle maintenant. C'est bandit ici au ville. Il veut prendre l'argent avec papa, n'est-ce pas Bien, bien. Na ile kuwa. Osi na ga eme ego ga agba mbara. Nwa omuru nwa n'elu ya. Eh, mbe ego ke. Ya agba mbara nwa omuru nwa n'elu ya. Eh. A ga retire gi ego n'elu. Obi. Ouais, Gwe euh. eh. Hmm. Asuma thunder babuya agami aga m ekwufu nke ahụ ị gaghị egburu ya ọwụ onye ojii ka nwa aga m ekwufu nke ahụ ị gaghị egbe ya thunder nga ịgbagbu ya Grand frère, pourquoi tu veux prendre l'argent Moi, je vais assister toi. Tu n'es pas accepté, c'est le bandit et bien fini toi. Tu ne vois pas bien, n'est-ce pas eh, eh, ma eh, Obina, ma maa gbẹ ma maa gbẹ mm. cere ebun mm, mm. cere madame hein La pas barafu tọnda paboogi labufu lawa. Je ne sautez pas. Parlez, papa, il veut donner moi l'argent. Ce n'est pas problème avec nos bandits, n'est-ce pas C'est francophone, moi. Ce n'est pas anglophone. Parlez ça. Non, il est Je ne fais pas ça. Ito mo, ito, ito, ito mo lolo may gano may gano lawa sa anya. Papa Kino. Abam na bora ko ma hono. Na no lu ndi madu ke ndi bunda. Obo bi na. Obi na ko le ke ba no. Poro wa wa nya obo bia ruta here. Sim na won bunda chi pak. Wo u dere be na no. Obi na isha de yamba. Obi ko. Papa no odi. No odi. Papa kem de no. Papa kam buta mi dunia isha chi de buta. fan mai bro ko ra bo ko tana ho no mo kwe ne me mari kurma ho ne me ne me de jinwa yo de jinwa yo papa ama no mtese dikwe adane beke wa batawan, batawan. Ikwente o. Yawan. No. Ikwente o. Perché ti parla di noi? Fuori aereo, fuori aereo. cafe here. Upon it, Mona took one man, Opuro, Opuro, Opuro down by it. All the Ghanaian daughter to never not doing. No climate a favor. Uh, um. ka kpaa nkata gbakwa n'ezigbo nkata maka um, ọrụ dị na adanne ehm, ị ga-akpọrọ ha ka ị ga ka e tinyere ha ezigbote nri were ezigbo efere dị mma Right.

ewu prince na nwanne ya ebuka ka unu chetara anyị taa <laughs> ngwa bilie oche bilie elu oche ngwa ngwa pụta ibe bịa n'ụlọ lụkwa na ebe ọ nọ gwetara mkpụrụ ọjị chọọ mkpụrụ ọjị gwetara m adịga ndị eh? eh? eh? ọ dị mma hew nwa m hew gara ije olee otu ndị ihe lebe E lebe akpụ eji m akpụtu ya akpụ mgbe ụfọ maka nwa m iduru m duba m ime anyị gaa ịrịọ arịrịọ ma kpụọ ya akpụọ bụjikwana onye papa ịma anyị nwa ngụrọgwụ standard 6 m otu ibe samara m otu ibe papa n'ebe akpụ hapụ ebe ọwụ nwa nwaanyị nyere ya bụ ịma ọ dịghị adịcha izi ndị isi a adịbeghị mmanwụ otu mmanụ unu nọ bụ mma ọbụla m bibi nwa okorobịa aka betadị otu onye ọgwụ ndị amaghị mgbe unu ọ ga-edina na mma nnọ unu gị ikpe isi m na ngụ nọ ya nwere nga edere unu unu nsọpụrụ nna unu na nna unu ma isi ị unu ọ batara unu gakwa papa mana yelo kawan manya si atawa malo uno uno good luck Jonathan eba na eh eh kan ebe good luck Jonathan no eba na kwa Abuja ime uno mbe boku na enwulelu uno ga le gba ha ta ngwa ni ke bia tu bia lo papa aga wetara ọkụ hapụ prince nwa egwere m isi biwa chala ahụ obodo m na-abụ inside mara ọ gwara onye amarala ọkụ papa agakwala m ebe gị mgbe anyị na-aga aga maka iji abụ ije na-abịa ngwa ngwa maasị ka anyị na-alọta alọta ka anyị gabata ma agwakwana gị abatala m

nwunye m gị na agụ ya nweta osi isi bata gị gbenye gị ya na-ahụ na hela nwa m ije ịhụba n'ime rita ewere mmiri panyelo ka nwanne m ọ bụ nwanne gị ka mbụ ịma ada ada ada maka ka esi esi nri nne anyị kụziri ya ọfụma ọfụma ndoka e were wayọ ọwụwa na ngala agụrụ ala agụọ na agụ mụ anyị na-agba ịhụkwa ka ị na-agbakọ n'alụlụ ọgụ n'alụlụ ọgụ mkpi ma n'oge anyị ma mgbe anyị dị ka unu nwara ejizi ọ dị akwụkwọ ome mana nwanne m nwoke ọnwụ ọnwa amaghị ihe ka ọnwụ mere mmụọ ala gba ọsọ nwanne m Genau. Elke. Okay, dann. wọ́n kà fara mọ́. àbúrò ọkọ mi. pa. hapun la hea. Eluka. Awo bi la. Awo bi la. Papa. Papa. Papa. Patrice. Papa. Ọwọ́ yẹn. ẹ

ebe ezigbala ebela ebela chineke hụrụ anyị n'anya ebela pụta pụta chineke hụrụ mba etile etile gbagba gị etile ma gba gị etile ee eh, eh, ha ma ndị ime gị chere ama ndị ime gị ọgwụ na ọgwụ ọgwụ ịhụ na ịbụ ime gị ihe a gee ntị ma gba gị gee ntị ma gba gị gee ntị ma gba gị gee ntị ma gba gị gee ntị ma gba gị gee ntị ma gba gị

Presidente Gazzolo che hanno lo dice E quei manageri e noi E quei Presidente Gazzolo che hanno lo dice Masawo, ah, ini dah dah dah. Kira kira, ah, ah, mula. 哎，一个哈乌哥，一个哈乌哥，我来，哎呦，一呦，哎，哎，哎。